The Little Red Hen nne ọkụkọ mpekele na-acha ọbara ọbara otu mgbe nne ọkụkọ mpekele na-acha ọbara ọbara na-avọcha ala na-achọ nri n'ime ọrụ ugbo ya were chọta mkpụrụ achịcha mara mma na mbido o chere iri ya nị ya na were nwee alụ ọzọ nke ka mma ya ewere chee sị aga m akụ mkpụrụ achịcha a na-werekwa kụọ ndị ọzọ na-were ha sụọ na-abịa bekee ha were ha mee mkpụrụ achịcha ole ma ole ọma ya were mkpụrụ achịcha a na-agosi ụmụ anụmanụ ndị ọzọ nọ n'ime ọrụ ugbo na-were jụọ ha sị onye ga-enyere m aka ka m kụọ mkpụrụ achịcha a ọkụkọ bekee wee zaa ọ bụghị kama ya mejie gwuri mmiri mologbo ewere zaa ọ bụghị m kama ya mejie e mee ka ụmụ oke ahụ nkịta ewere zaa ọ bụghị m oge m ji ewere ụra eruola nne ọkụkọ mpekele na-acha ọbara ọbara ana were kwuo ọ dịkwa mma aga m eji aka m kọọ mkpụrụ achịcha mgbe nwa ogbede oge ejiri gafee chaa mkpụrụ achịcha ewere too na were wụrụ ahịhịa ndụ toro ogologo ya na-abịakwa chagharịa ezize ezize na were para mkpụrụ achịcha na-acha dịka ọlaedo abịakwa isi ya evuo ivu karịa nne ọkụkọ mpekele na-acha ọbara ọbara ewere jụọ sị onye ga-enyere m aka ka m ghọọ mkpụrụ achịcha ọkụkọ bekee were zaa ọ wụghị m kama ya ma eji tụọ vagavaga n'ime iyi ala nwaologbo ewere kwuo ọ wụghị m ọ ka mma ka mmeka ụmụ njụrụ ahụ ọkụkọ bekee were zaa ọ bụghị m ọ ka mma ka mụ na ụmụ awọ ihe nwaanyị ihe nwaologbo ewere zaa ọ m ọ ka mma ka mmeka oke ahụ nkịta ewere zaa ọ bụghị m ọ dụla oge m ji eweri ụra nne ọkụkọ mpekele na-acha ọbara ọbara a na-were kwuo ọ rịnụ mma etu ahụ aga m eji aka m ghọọ ya ya were mee etu o siri kwuo na-were jiri mkpụrụ achịcha ghọọ jụọ ekete ukwu picture 5 nne ọkụkọ mpekele na-acha ọbara ọbara a na-were jụọ sị onye ga-enyere m aka buruo mkpụrụ achịcha ndị a ebe a ga-akwọri ya wụrụ ka ha wụrụ ntụ achịcha ọkụkọ bekee were zaa ọwụghị m ọ ka mma ka mụ na ụmụ awọ ghee nwanyị ihe nwaologbo ewere kwuo ọwụghị m ọ ka mma ka oke ahụ nkịta ewere zaa ọwụghị m ụra na-atụ m oke mjegwe nri eruola nne ọkụkọ mpekele na-acha ọbara ọbara anaghịrị kwuo ọrịnụ mma aga m eji aka m padoo ha ebe a ga akwọrị ha akwọrị. oge akwọrichara ha na ntụ nne ọkụkọ mpekele ewere jụọ onye ga-enyere m aka gwa ntụ achịcha iji mee achịcha ọkụkọ bekee were zaa a m ọ ka mụ na gus ghee nwaanyị ihe nwaologbo ewere zaa ọhụ m ọ ka mma ka mmee e ka ụmụ nduri ahụ nkịta ewere zaa m ekwere m na oge m ji ewere ụra eruola nne mpekele ọkụkọ na-acha ọbara ọbara ana were kwuo ọ dịkwa mma aga m eji aka m shikpọọ ha oge ewefụtara achịcha n'ime ovun ọkụ ya na were na-acha dịka ọlaedo were kwashie isi ọma dị ọkụ dịkwa ụtọ nne ọkụkọ mpekele na-acha ọbara ọbara ewere chapere otu mpekele achịcha ukwu were ya tinye n'ime efere ya na were kwuo sị onye ga-ata achịcha ọkụkọ bekee were zaa aga m ata nwaologbo ewere zaa aga ata nkịta were zaa aga e ata nne ọkụkọ mpekele na-acha ọbara ọbara ewere kwuo sị mba onweghị onye nyere m aka kụọ mkpụrụ achịcha. O nweghị onye nyere m aka ha ebe a ga-akwọ ha mkpụrụ achịcha. O nweghị onye nyere namaka aka shikpọọ ha. Aga m ata ya naanị m sọsọ. O mere etu o jiri kwuo. Translated and read by Eronini Ebujo. Copyright 2016. Augusta University. All rights reserved.